AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ndewo n'ezie eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke a nke chineke nyeworo anyị iji tụgharịa uche n'okwu nke ezinụlọ aka m na-agakwa n'iru ịrịọ amara nke chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ka onye nwe m due gị n'ihe ọ bụla nke ị na-eme n'ezie n'ụbọchị taa anyị abịala n'ọzọ isiokwu nke ụbọchị taa bụ nke e dekwasịrị ọnụma site n'enweghị mkpebi ọnụma site n'enweghị mkpebi William James ka ọ na-ekwu okwu mgbe gara aga mere ka a matasị na ọ dịghị onye ọ bụla nke nwere ọnụma n'ime ya karịkwa onye ahụ nke na-apụghị inwe mkpebi emere ka m ghọta na Joyce Meya, onye mere ka ozi a ruo anyị ntị n'ụbọchị taa bụ onye enweghị mkpebi na-agbakasị ahụ n'ihi na ya onwe ya bụ onye na-enwe mkpebi ọ dị mgbe o biri ndụ nke inwe mkpebi oke ngwa ngwa nke ọ hụrụ dị ka ọrụ na ndụ ya ma emesịa achọghị ụzọ a ga-esi wee mezie ọrụ ndị a m na-asị ọ bụrụ na anyị dị otu a dịka anyị hụrụ onwe anyị dịka ndị na-enwe mkpebi ma ọ bụ onye ọbụla nke hụrụ onwe ya n'ụzọ dị otu a biko welatatụ aka n'ihi na mgbe ụfọdụ ọ na-ara ahụ imezi ihe ndị a ọ bụ ezie na anyị pụrụ ịbụ ndị nke na-enwe mkpebi na mgbe o kwesịrị na n'ụzọ ekwesịrị isi nwee mkpebi ọ dịkwa mgbe ọ na-ara ahụ anyị abụrụ ndị na-atụtụ nchi nchi na-amaghị otu anyị ga-esi malite otu ihe ma ọ bụ nke ọzọ inwe mkpebi ara anyị ahụ ihe na-akpata nke a mgbe ụfọdụ bụ na anyị na-abụ ndị ọ ga-amasị ịchọpụta ma hụ na Chineke kwadobere ihe ọbụla nke anyị na-eme ọ ga-amasị anyị ka ọ bụrụ na ihe ọbụla nke anyị na-eme ya edu anyị anya si ee Chineke chọrọ ka anyị soo ihe dị otu a n'ụzọ dị otu a ma ọ bụ mgbe dum ka ọ na-adị mfe ee e, ma dịka mmadụ anyị bụ ihe anyị kwesịrị ime bụ ibido otu ihe n'ụzọ ahụ nke anyị lere anya ya ọ bụ ezie na ọ pụrụ iweta obi ọlụlọ mmiri ụjọ ga-ejide anyị n'ihi na anyị amabeghị o anyị anya ihe anyị na-emeje ma nke a bụ nke ị ga-eme site n'ekpere ma rịọ chineke si ya biko onye nwe m ọ bụrụ na ụzọ nke a m na-agbado ga-abụ nke ga-etinye m na nramahụ nke m na-enweghị ike isi n'ime ya pụta biko mee ka ụzọ a mechie ma ọ bụ kwụsị m n'ime ihe dị otu a ị ga-ahụ na ị ga-anata enyemaka n'aka chineke ma otu ihe m na-agaghị ime ka anyị mata n'ụbọchị taa bụ na ọ ga-agbụrụ anyị mfe ịmụta ime mkpebi ma ọ bụrụ na anyị emebeghị mkpebi nke mbụ ọ bụrụ na anyị na-enwe mkpebi ị ga-ahụ na mgbe ụfọdụ anyị ga-eme mkpebi nke ga-alụpụta ezi ihe mgbe ụfọdụ anyị enwee mkpebi nke na-aghọ anyị aghọ m ihe m na-arịọkwa onye ọ bụla nke mụ na ya na-atụgharị uche n'oge dị ugbu a bụ na anyị niile ka na-anwụ otu esi enwe ezi mkpebi malite ihe ahụ nke ị chọrọ ịmalite mee ihe ahụ nke obi gị gwara gị ma site n'ihe nlụpụta ya mụọ ihe ekwela ka ihe ọ bụla nke ị na-eme bụrụ nke obi gị ga-agbaze n'egwu ga-ewe bụrụ onye na-agaghị enwe ike kpakọọ onwe gị ọnụ mara ihe nke ị kwesịrị ime otu onye nta akụkọ mgbe gara aga hụrụ otu nwoke nke na-elekọta ụlọ akụ nke na-eme nke ọma ya atụ ya n'anya ya gakwuje nwoke a ya nna m ukwu biko ahụrụ m na ị na-eme nke ọma ọ bụ gịnị bụ ihe ndabere nke ime nke ọma gị onye isi nke na-elekọta ụlọ akụ wee sị ya naanị mkpụrụ okwu abụọ ya sị ya nna m ukwu gịnị bụ mkpụrụ okwu abụọ ndị a ya sị ya na ọ bụ inwe ezi mkpebi onye nta akụkọ jụọkwa ya ọzọ biko m ga-esi aṅaa mụta inwe ezi mkpebi ma nwoke a bụkwa onye zara ya sị naanị otu mkpụrụ okwu ya sị ya nna m ukwu ọ bụ gịnị bụ otu mkpụrụ okwu a ya sị ya na ọ bụ ịmụ ihe site n'ihe mere eme ya jụọkwa ya biko nna m ukwu m ga-esikwanụ otu ole mụọ ihe site n'ihe mere eme ya sị ya na ọ bụ mkpụrụ okwu abụọ naanị ya sị ya nna ukwu biko gịnị bụ mkpụrụ okwu abụọ ndị a ya sị ya na ọ bụ ime mkpebi nke na-ekwesịghị ekwesị ya mere gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa inwe mkpebi ga-enyere mụ na gị aka na ndụ ọ ga-eme ka anyị ghara ịbụ ndị na aga ama otu anyị si eleba anya n'ọnọdụ ọ bụla nke anyị nwetara onwe anyị ọ bụrụ na ịnọgide na-enweghị mkpebi ị ga na-egbu oge ọtụtụ ihe ga-agabiga gị ndụ gị abụrụ nke ị na-etufu na-adịghị ihe iji ya na-eme ọ bụ ya kpatara o ji dị mkpa na anyị ga-abụ ndị ga-amụ otu a ga-esi wee nwee mkpebi ezi mkpebi mkpebi nke amamihe bụ onye ntụziaka ya mkpebi nke e mere na mgbe o kwesịrị ka emee mkpebi nke a pụghị ịgbara anyị mfe dịka emeworo ka o doo anyị anya n'ụbọchị taa na anyị ga-eme ihe ndị a naanị mgbe anyị bidoro mụwa otu esi enwe mkpebi wepụ ụjọ n'ime anyị ka anyị nwee ike mara ebe anyị na-elewe anya sị na ọ bụ ebe a ka anyị na-aga na ọ bụrụ na anyị malite ihe dị otu a lekwa ihe nlụpụta nke anyị ga-enweta site na ya dị ka onye nta akụkọ a meworo ka anyị mara n'ụbọchị taa ọ dịghị mgbe ọ ga-adịrị gị mfe ịmụta inwe ezi mkpebi ma ọ bụrụ na ị mebeghị mkpebi mbụ ọ bụrụ na ịmalite ihe ọ bụla ọ pụrụ ịga nke ọma ọ pụrụ ịghọ aghọm mgbe aghọm ghọrọ gaa chọọ otu ị ga-esi wee gbakwaa ụzọ dị otu ahụ mgbe ọzọ ị na-eme ihe ọ bụ bụ ihe o ji dị mkpa na anyị ga-abụ ndị ga-ejisi ike na-ahazi ihe ọ bụla nke na-abịa n'ụzọ anyị bụkwara ndị ọ ga-enyere aka ma anyị na-eme Chineke mbụ n'ihe ọ bụla nke anyị na-eme ka o wee duzie anyị n'ụzọ nke anyị kwesịrị ịga nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ọ dị ụfọdụ ntụziaka nke James onye ozi nke Chineke tụziri anyị n'akwụkwọ nsọ nke a ka anyị ga-eleba anya n'ụbọchị na-abịa abịa obi ụtọ ka anyị ji na-ekele onye okenye nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka ngọzi Chineke nduzi ya na ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 7224 detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com ma ọ bụ at gmail dot ezi nwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọọ ma anyị ga-ewetara anyị abụọ ma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke nọ na njikere ka anyị tinye n'ekpere see. Now. nne m na ụmụnna m ndị na-ege ntị n'oge awa nke abụọ agba nke abụọ banyere iwu nke anyị chọpụtara na agba nke mbụ na ọ bụ okwu ọnụ Chineke mana ụzọ anyị chọrọ iji tụlee nke a n'oge awa bụ agwa ọma isi ya na-asị agwa ọma gịnị bụ agwa ọma ma ọ wụrụ na m jụọ dị ka ajụjụ ajụọkwa gị ya nwanne m kedu ihe ị ga-asị na ọ bụ agwa ọma anyị ga-elenụ otu anyị ga-eji chọpụta ihe bụ agwa ọma n'ihi na anyị na-eso usoro nke akwụkwọ nsọ ọ bụrụla na ịbụ nwa Chineke iso dị ka Chineke ji hazie akwụkwọ nsọ n'ezie n'ezie ị gaghị enwe agwa nke a ga-ahụ ama ịhụ nke dị mma a ga-asị n'ọba agwa ọma n'ihi na agwa mbụ nke Chineke ihe anyị ji na-ekwu ya na ụdịrị dị otu abụọ na agba nke mbụ anyị kwutara okwu iwu Chineke ma Chineke adịghị na iwu adịghị ma iwu adịghị Chineke adịghị n'oge a agwa ọma ọ gịnị na nkọwasị dị mkpirimkpi bụ agwa Chineke agwa na nkọwasị dị mkpirimkpi bụ agwa chineke ka anyị makwara na chineke bụ onye na-enweghị agwa ọjọọ ihe niile gbasara chineke anyị wụ ezi omume ezi omume ọ bụ ya mere taa mgbe anyị na-akpọ onye ezi omume onye ọbụla dị ndụ na-amatasị na ọ bụ chineke ka a na-akpọ n'ihi na anyị onwe anyị dị iche iche ọ bụkwa otu a ka anyị si nwee omume dị iche iche ihe anyị nwere bụ omume ma chineke bụ onye bụ ezi omume n'ime ya anyị ga-eribe ya ama dịka omume isiri dị ọbịa dịka agwa isiri dị ma ihe anyị na-achọ ime ka o do anyị anya bụ agwa ọma agwa ọma na ozuzu oke na-achịkọta ezi omume nke chineke nwa ahụ bụ onye agwa ọma ọ bụ na onweghị ihe a na-eji akọ ya ọnụ ma ọ bụ ihe a ga-eji lee anya n'ime ndụ ya bụ ihe gbagọrọ agbagọ n'ihi gịnị mgbe a kpọrọ gị n'ịbụ onye agwa ọma ịbụrụla onye zuru oke anyị lee anya na akwụkwọ nsọ anyị ga-ahụ naanị n'ime chineke ka ị ga-eji mata agwa ị ga na-akpa n'ihi na akwụkwọ nsọ gwara anyị na akwụkwọ ilu isi ohu na asatọ amaokwu nke ise ebe ahụ na-eme ka anyị mara okwu ọnụ jehova bụ ihe anọchara anọcha ọta ka ọ bụrụ ndị na-agbaba n'ime ya ọ bụrụ na anyị elee ya anya anyị ga-ahụ na onweghị njehie dị n'okwu ọnụ chineke ebe ọ bụ na onweghị njehie dị ya ihe anyị kwesịrị ime ga-abụ ijidesi okwu ọnụ ke chineke aka ike ka ọ bụrụ ihe ga na-edu anyị ịga ije n'ụzọ anyị niile n'ụtụtụ ehihie na abalị taa anyị enweela ntụziaka ịtụziri chineke aka n'ihe anyị kwesịrị ime ma mgbe ịbụ onye nọ n'ọnọdụ nke ị na-eme otu a marakwa na ihe ọ na-eme ka ị mara bụ na o nweghị mgbe ị ga-eji atụmatụ nke chineke tụnyere nke gị bụ mmadụ n'ihi na gị onwe gị zuru oke dịka anyị mụtara na agba nke mbụ anyị lee anya na akwụkwọ ilu isi ohu na asatọ amaokwu nke isii ebe ahụ na-asị otu a atụkwasịla ihe n'okwu ya niile ka o wee ghara ịbara gị mba iwee ghọọ onye okwu ụgha eziokwu ihe anyị na-achọ ime ka anyị mara bụ na chineke dịka o ji bụrụ chi na ezi agwa ma ọ bụ agwa ọma dịka anyị na-atụle n'oge awa bụ ile ilegidesi chineke anyị ike na ihe ga-eme ka anyị rite obi chineke n'uru ọbịa bụ ihe bụ agwa ọma ihe ga-eme ka anyị rite mkpụrụ obi chineke n'uru mgbe anyị na-achọ irite mkpụrụ obi chineke n'uru kedu ebe anyị ga-elede anya anyị ga-eledezi anya n'okwu ọnụ ya okwu ọnụ ya ahụ kedu ihe ọ na-akọwasịra anyị na okwu ọnụ ya ahụ bụ iwu ya mere nwanne m nwoke nwanne m nwanyị dịka anyị bụ ndị dị ndụ taa iwu bụ ọgbụgba ama chineke n'etiti mmadụ iwu bụ ihe na-anọ n'etiti mụ na gị ọbịa bụ ihe mere nụ taa ọ bụrụ na gị na nwanne gị na-achọ imekọta ihe ị ga-asị ka anyị bịa dee ya ede n'akwụkwọ mgbe unu na-ede ihe a n'akwụkwọ ọ bụ ihe unu ga-ele anya ọ bụkwa ihe ndị ọzọ ga-ahụ na ọbụ ihe anyị na-eme anyị mesịa ya otu a anyị ga-eme ya otu a mgbe ọ nọ n'akwụkwọ ahụ ọ bụ ihe na-agba ama n'etiti gị na nwanne nwoke ọ bụ ihe na-agba ama n'etiti gị na nwanne nwaanyị nke a bụ chineke n'etiti unu ọ bịa ya bụ ihe o ji bụrụ iwu iwu bụkwụna asụsụ nke chineke na-enweghị ebe ọzọ ị ga anị ya n'elu ụwa dum mmadụ bi mgbe ọbụla ị nụrụ iwu ọ bụ ọgbụgba ama chineke n'etiti mmadụ o nweghị asụsụ ọzọ ị gaa n'okwu oyibo wụlọ gị bịakwa n'okwu igbo iwu ọ bụ naanị chineke bụ ya bụ onye nwe asụsụ ahụ na gọọmenti anyị taa ma ọ bụ na ọma nke ọchịchị ọ na-ebe ahụ na ezinụlọ dị iche iche ọ nọ ebe ahụ n'ime ụzọ niile ọ bụla ị ga-ahụrịrị ya ma ịhụ ya izu oke adịghị ọbịa bụ ihe na-emenụ ka anyị bụrụ ndị nọnụ taa mana ụdịrị agwa anyị na-akpa ọbịa bụ ihe nyocha nke chineke tiri n'etiti anyị dịka m na-ekwu ya agwa ọma ọ bụ gịnị agwa ọma bụ mmadụ ime ọchịchọ nke chineke otu chineke siri chọọ ibi ndụ n'ụzọ chineke siri chọọ mgbe ọbụla ị na-ebi ndụ n'otu chineke siri chọọ ebe ị ma na ọ dịghị njehie dị n'okwu ọnụ chineke ebe ukwu na ya bụ ihe anọchara anọcha ị ma na chineke agaghị ada ada n'ihe ọ na-eme ọ bụ ihe ọ na-asị na ịtụkwasị obi n'okwu ya niile ka o wee ghara ịbara gị mba wee ghọọ onye okwu ụgha ọ bụrụla na ịtụkwasịra obi n'ọnụ okwu chineke niile ị ga-abụ na onye agwa ọma ọ bụ nke a bụkwa nke ga-eme anyị ka anyị mara si ee taa ọ bụrụla na agwa ọma dị n'ime gị ịbụrụla onye zuru oke n'etiti mmadụ nke mbụ ị ga-abụ onye a na-asọpụrụ asọpụrụ nke abụọ ị ga-abụ onye a hụrụ n'anya nke atọ ị ga-abụ onye nwere nkwuwa okwu nke anọ ị ga-abụ onye nwere ndụ zuru oke n'ihi gịnị anyị anyị ga-ahụ ihe dị n'akwụkwọ abụọma 119 verse 106 ebe ahụ asị aṅụwo m iyi mee ka o guzosie ike na m ga-edebe ikpe niile nke ezi omume gị onye kwuru okwu a nwanne anyị nwoke david mgbe ya na chineke na-akpọ ụrị david bụ onye chọsiri ịma obi chineke ike n'ihi na chineke chọrọ ụkpụrụ nke chineke ịzakwa onye ezi omume ma ọ bụ ịzakwa onye agwa ọma ọbịa mere mgbe david nyochara ihe gbasara chineke ma na chineke adịghị eduhie mmadụ na okwu ya niile zuru oke david ewee ya sị na ya ṅụọla iyi ebe ya ṅụrụ iyi idebe ya okwu ọnụ nke chineke ọbịa bịa bụ ihe mere nụ david anyị nwere ike iji kpọọ ya taa onye agwa ọma ị nwenụrụ agwa nke david n'ihi taa ọ bụ site n'akwụkwọ david ka anyị ji nwee nkasi obi nke agwa ọma onye ihe ọbụla metụtara ya gbara aga n'akwụkwọ david akwụkwọ abụ ọma ebe ahụ ka anyị na-achọta izu ike ebe anyị na ka anyị na-achọta ọṅụ site n'okwu ọnụ david anyị a na-ekwusi gịnị na agwa taa na ihe agwa ga-emere anyị bụ na onye ọbụla nwere agwa ọma ga-abụrịrị onye zuru oke n'ime izu oke niile ị ga-abụkwa onye ga-enwe ndụ ebighị ebi n'ihi ka anyị na-echeta n'ụbọchị taa n'ezie n'ezie nwanne m nwoke dịka o si dị mkpa na agwa bụ ihe e kwesịrị ịchọsi ike chọọ agwa ọbịa mbụ nga anyị na-eji emechi okwu ọnụ anyị na akwụkwọ abụọma ọma 119 n'ahịrị nke narị ise iri asaa na isii ebe ahụ na-asị gịnị na david kwuru okwu si chineke chọọ m n'ihi chineke chọwarịa m n'ihi na achọọla m gị onye nke ruru n'ogo nke si chineke chọtawa m na ya achọọla ya ọ bụ onye agwa ọma n'ihi nwanne m ka anyị gbasoo ya gbasoo imeghe chineke m chọrọ gbasoo ige okwu ọnụ ya ọ ga-abụrụ anyị ndụ ebi ebi aha jizọs kraịst onye nwe anyị unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya na-abịara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu ozi nke nzọpụta obi ụtọ ka anyị ji na-ekele onye mgbasa ozi nwa chineke tere mmanụ nwanne anyị nwoke Kingsley imela na ọma nke nyere anyị taa oziọma nke pụrụ iche ara ekpere anyị bụ ka chineke nọ nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba ume n'ihe ọ nke itinyere aka n'ime ụwa anyị nọ n'ime ya amen bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ arigiria atgmal com arigiria atgmal com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 7224. 070-6363-7224 mara na ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo